bụ ndị ọma njem ọ na-ekenekwa m unu ọzọ nnọọ maka ịnọnyere m n'ụbọchị nke taata aka m bụkwa ọbụ nna m onye na-agbasa ọzọ ma kripto na n'asụsụ igbo ndị be anyị ekene m unu <laughs> ndị be anyị nnọọ nụ um, ihe nnachi ụtara anyị n'ụbọchị nke taata bụ ka esi eh, ka fri nft na-akwụghị ụgwọ ọbụla ama na ọgwụ ọbụla ekwuru okwu inweta ihe n'efu ama m na onye ọbụla ga na-asị maka onye ọbụla chọrọ inweta ihe efu ma sitekwa na ihe ihe ọbụla enwetara n'efu n'iri n'efu na asa afọ mana nke a dịghị asa afọ chaa chaa chaa nke a bụ ihe ya bụ inweta ezigbo ego n'efu na-ekwughị ụgwọ ọbụla so ihe ọbụla ya emelụ mbụ ịchọ ịkwado ihe a na-eme biko gbaa mbọ fụ na ịsọscribe to my na gwa ndị enyi gị ka ha bịa n'olu m ka ha bịa ka anyị na-anọkọrịta na-amụkọ ka esi akpa ego n'efu oke enwere aapụ ihe need to download ka ị were na-enweta this nft na-ekwu maka ya the app bụ coin market cap coin market cap bụ the app so ọ bụ na ị na-anya na description of this video keta ị na-anya na ebe ihe afụ the link ihe jiwo download ihe jiwo register for the coin market app so ọ bụrụ na ịgba mbọ fụ na iyuzu link a wee register for the coin market app ka ị wee nweta elele ị kwesịrị inweta n'uju so ọ bụrụ na ị na-anya na ihe afụ ka a na-esi wee mere bụ ihe na ma ihe na m na-achọ itinye the link so ụbọchị ya na ife ka wee tinye abụọ na itinye itinye ihe na ọ bụrụ na ike ike na link ahụ ọ ya ebupụtara ihe dị na so ihe agbamọ fụ na ire register ọ bụrụ na ire register chaa then ihe ọzọ ihe emezi bụ ọ bụrụ na ọ bụrụ na ị nwebeghị app ị gaa na your either play store or apple store download download this app dị ebe a kịta so ọ bụrụ na ị download chaa ya download chaa ya n'ime pee ya na ọ na imepe ọ na-emepe the app i were yuzuo that details iji were register were lọgụọ in so ọ bụrụ na ịlọgụọ in ị na-anya ebe a ị ga-afụ dis diamond icon dị ebe a so ihe ihe emebi iklik na ya ọ bụrụ na iklikie na ya ọ bụrụ na iklikie na ya chere olodo ọ bụrụ na olodo chi fụ na ihe ọchị fụ na enwego m 910 diamonds already because o tego m bido mere nke m so ọ bụ na ị na-anya ya afụ na enwere m ike ikle ikle enwere m ike ikle m my two my ten diamond for today so iwọchi ya na-efu na ka m claim this diamond na eh. so eclaim go my ten diamond so ọ bụghị n'anya efu na ihe my own does kịta bụ 920 diamond for today so ị na-eclaim this diamond kwa ụbọchị kwa ụbọchị efu na o nwere ọtụtụ ihe ihe eji wee na m so na ka esi wee nwee ike iji wee wee claim oh. wɔredidi mu nft na akɔ ewu ɔbɔ na yi this ɛbɛ this my diamonds day phone na enwe rewards na akɔkɔ so yi wɔɔkye ɛbɛ rewards a de ikirike ikirike na de na na na na de rewards so ikirike nea nkyɛlɛ onoo de ɔbɛn onoo de tie phone na this coming coming in nft de phone na the thing ga de the thing ya dey available in in in eleven hours time. so ọ bụkịta na ote gị na-eme this ọ bụrụ na ị na-eclaim this nft since iwọchi ifu na ihe so wee participate na this nft na-akwụghị ụgwọ bụ ihe a bụ jos ihe ọya bụ kwuo every 24 hours bịa claim ot every 24 hours bịa claim so ọ bụ na iwọchi ifu na this if iri ịgụọ maka ihe a ifu na ihe a o nwere lot of a lot of following and this nft wọtụrụ ezigbo ego mana ihe all this nft claim wey happier for a long time because anything bụ crypto you need happier ka the value add ma bifo ile wee otu olu nye so na ịwọcha na n'ebe a na-efu na ego na-emeji claim this nft 400 diamonds and total supply dị bụ 1000 1000 money money 3 nft so ọ ndị netwọk aka wee si ike Nandeka were the first we hear claim this this monetary NFT. So you watch here but funa my my balance na go save so go see that na mma e redeem mu this NFT but all oge the thing dey available kita ọ dịba available the thing ya dey the thing ya dey available in eleven hours time so you watch here be ya fun. Ah, oh, so you watch here be ya ị afụ ebe dị redeem now so this redeem now bụ ebe ọ ya bụ ọ bụ na ihe adịghị available na if this this redeem button adị active so nklik ya ozugbo ọ gaa so basically ihe a bụ ihe a bụ ụzọ esi eridim ihe a bụ ụzọ esi eridim the coins ị nwetacha so far so ụfọdụ n'ime anyị ga na-asị ọsọsọ nke a bụ ihe anyị eji na-eme watch if they will ọda ọda ọda this new year you will claim this one bụ another nft this lion elọkila ya m coin market cap user ya ba but the price buru ibu so ọ bụrụ na coin ruru oyi claim o then this one dị ebe a bụ avatar this thing ya eji onwe ike imenwu your coin market cap um, profile na other one so ọ na iregistazie eji nwa ya gaa malki yesu wee na-eyuzu your own so another thing ihe esi nwe ọ bụ na ị rejista chọọ ka ndị mmadụ yuzuo your link wee rejista ihe ọzọ ihe emebe ifute ebe a iklikie na this your profile so ọ bụ na iklikie na ya na referral program so ọ bụ na iklikie na your referral program till load ọ bụ na load cha ị nwere ike kọpịa your referral id nye ndị mmadụ ebe a ọkwanụ ịkọpịa this link direct ya bụ ndị mmadụ kliki obuga ha to your obuga ha ebe ha ebe ha e-, e-, account den. ha register with your referral id so basically ọ ya bụ otu esi eme ihe a n'efu na onwere mosiri nwere n'ime ị na-eme na kwa ụbọchị ịpụta iclaim your this na every 24 hours ịpụta iclaim ụyọ diamond so ihe a bụ uru ị ga na-elite ụfọdụ uru ndị a bụ uru ya na ọ bụrụ na-esonyela ya ebe a mana echefukwana na ọ bụ na iche igwe na cryptocurrency ọ na iche ile na cryptocurrency echefukwana ịkpọtụrụ m akara akara eji enweta na whatsapp dị na na description dị na description n'ebe a so ọ bụkwa na o nwere ajụ ọbụla ị chọrọ iju maọbụ na o nwere ala ị chọrọ ịtụnyelu m gbasara ozi ọma kripto a na-agbasa n'asụsụ Igbo eh, feel free to message me eh? so ka ọ dị ka ya afọ daalụ maka ịnọnyere n'ụbọchị nkata ada ka m fụ gị oge ọzọ afọ ụgwọ ọzọ ọ bụ na ị na-esonyere m na mbụ emego m ọtụtụ vidio gbasara ka esi enweta crypto news authentic crypto news to know the next crypto uh, eh, to know the next uh, crypto ya pụmpụ then ma a lot of things ọ bụ na ịsaachị ihe afọda crypto other news ndị niile mesigo ga-abalị gị uru ka ọ dịkwa ka ya fụlọ ma bịa nọnyere m oge ọzọ daalụ